AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa n'ụbọchị taa ezi onye Igbo nwanne m nwoke na nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ eji m obi ụtọ na-anabata gị na-asịkwa ka ihe gara gị nke ọma anyị abịalanụ ịmalite ihe omume nke ụbọchị taa nke bụ ịtụgharị uche n'okwu nke ezinụlọ isiokwu nke ihe anyị na-eleba anya n'ụbọchị taa na-asị ihe ọmụmụ nke dị ike ihe ọmụmụ nke dị ike nwanne anyị nwanyị a anyị na-ekwu okwu ya ebe Chineke na-adọ ya aka na ntị ọ chọọ ige ntị n'okwu Chineke ya bụrụ onye mpako na-ekweghị onye ntị kpọchiri ndị Igbo na-atụ ilu si ọkpara ngereghere ebe ọ na-ezu ike ọ bụ n'afọ nnụnụ n'ihe nwaanyị a na-agabigala ọ dịghị mgbe ọ chọrọ ige ntị n'okwu Chineke na ndụmọdụ nke Chineke biko ka anyị ghara ilekwasị nwaanyị anya lekwasị anya n'onwe gị ka m lekwasị anya n'onwe m ihe m na-agabiga o meela ka m chọọ onye kere m ka m mata ebee ka nramahụ ndị a si na-abịa ọ bụghị ịhịasị anya mmiri bụ ebe o biri ọ bụ ihe ọmụmụ dị n'anya mmiri ya m na-ahịasị ugbu a m mụọla ya m matala ihe ga-eme ka Chineke bupụ nramahụ ndị a mgbe ụfọdụ anyị asị anyị ebuola ọnụ kpee ekpere ọtụtụ afọ nramahụ anyị apụghị ma m gbanwebeghị ole otu nramahụ m si apụ mgbe m ka nọ n'ihe ahụ nke na-akpali nkuku n'ime m o si otu ole adajụ gị onye mụ na ya na-atụgharị uche lee anya na nwaanyị dị otu a bụ onye Chineke lekọtara anya ka oge ntị o kweghị ige ntị otu a ka ọ dị mụ na gị n'ụbọchị taa ọ bụ gịnị mere nwa ya nwaanyị dị afọ anọ bịa bụrụ onye dara nrịrịa nrịrịa ahụ a na-agwọ nka ọzọ ebido amalite gwọwọ nka ọzọ ebido site na ahụ ire nwatakịrị ọkụ nwatakịrị abụrụ onye na-anyụ anyụ nwatakịrị abụrụ onye ihe ma amaghị ebe o si vụchisiri ahụ ele anya sị na akpata ma nke a abụghị akpata ọtụtụ nramahụ dị iche iche nwaanyị a anaghị ama otu o si ebido n'ezie nramahụ nke nwatakịrị ada afọ anọ na-agabiga gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị hụrụ nwatakịrị a n'oge ahụ ma ọ bụ na mụ onwe m hụrụ ya ọ dị onye kpọrọ onwe ya nne ga-etinye onwe ya n'ọnọdụ nke pụrụ ime ka nwa ya bụrụ onye nwetara onwe ya n'ọnọdụ dị otu ahụ mgbe ndị mmadụ lekọtara ihe nwatakịrị a na-agabiga n'ihi na ndị niile na-abịala ime ka udo dị n'ezinụlọ ahụ ndị bịara inye nwaanyị a ndụmọdụ onye ọ bụla bịara na nwaanyị akọfụ ya agụ nwaanyị ọ dịkwa na onye dịka ya ikperela Chineke ruo oto ya onwe ya kperuru gịnị ka nke a nwere nye nzọpụta ya ọ bụ gịnị bụ ihe ị na-eme na ndụ nwaanyị a pụrụ ime ya ka oge ege ntị ma Chineke zitere onye ozi ya lee nwanne m nwaanyị nramahụ a bụ nke sitere na ebe chineke nọ n'ihi na ị naghị erubere dị gị isi chineke chọrọ ka ị mụọ ihe ọ bụ isi ike gị nwoke kwuo okwu etigide ya mkpu n'elu ya si ya si n'iru m pụọ chetakwa na anyị kwuru sị na ọ bụ ọnọdụ dị otu a nwoke ezuwe ike n'ụlọ nke onwe ya ọ bụrụ ọbịa mgbe ọbụla ọ batara n'ụlọ ya amaghị m otu ichere chere obi chineke ga-adị gị onye bụ nwaanyị amaghị m otu ọ ga-adị gị ịbata n'ụlọ ahụ iji maka ya hapụ ezinụlọ nne gị na nna gị gaa ghọọ onye ọbịa ebe ahụ ọ dị mma mgbe nwoke a gwachara nwaanyị a okwu ndụmọdụ ndị ya nwoke onye ozi Chineke gawara n'ụwa ya asị m na onye a bụ onye ozi Chineke kama ebe ọ nwere ike ikwupụta ihe dị otu a ọ pụtara na ọ bụ onye ozi Chineke nwoke a gawara ụwa ya nwaanyị nọkwa n'isi ike ya agwọ na ihe ọ gbagburu ana lụwa ma lee anya n'ihi ọnọdụ nwa nwaanyị a nwaanyị a matarasị n'ezie na ọ bụrụ na ọ kpagharịa agwa na ọnọdụ nwa ya nwere ike ịgbanwe nwaanyị ahụ na nramahụ dị na agwọ dị ma nke a o wetara mgbanwe n'ime ya mgbe ihe ndị ya na-eme gburugburu ya o wetara mgbanwe nwaanyị hichiri obi ya o kweghị ige ntị ọ nọkwa na ihe ọ na-eme doro ya anya ebe a na-aga agụ abụ n'ụlọ nzukọ ete egwu tekarịa ihe tere egwu ekpe ekpere ebu ọnụ ezie ndị ọzọ ihe atụgharịa akwụkwọ nsọ gụọ ya otu o kwesịrị ka esi gụọ ya ma nghọta akwụkwọ nsọ na ime ihe dị n'ime ya ọ bụ ọlị ọ bụghị otu ọ bụ ya na-eme anyị n'ụbọchị taa anyị kpuru isi ma ana m arịọ ka Chineke mepee anya anyị mere m ji na-arịọ ka onye ọ bụla bịa n'iru Chineke chee onwe gị n'iru Chineke ka o kpughere gị onwe ya ka ị mara ụdị chi na-efe na ihe ọ na-asọ nsọ na ihe ị kwesịrị ime mgbe ị na-eme nke a ana m arịọ amara nke Chineke n'isi gị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkrị na ekwentị na 070 6363 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yaho dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche

ọ gawanaga ugbo ka ọ dịkwa mgbe ndị na-akpọ isi ala na-ezie na-akpọ isi ala ndị na nna n'ime mmụọ n'ezi n'ihi na ndị dị otu n'ihi na ndị dị ọhata ka nna ndị na-akpọ isi ala nye ndị dị ọta ka nna na-achọ ka na-achọ ka ha bụrụ ndị na-akpọ isi ala nye ya Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe niile gbọtọ n'iru chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla dị chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe niile gbọtọ n'ime chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla n'iru ya chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke obi chineke bụ mmụọ chineke bụ mmụọ adịghị eji aghụghọ chineke n'ihi na chineke na bụ ụmụ mma niile chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masịrị chineke bụ mmụọ chineke cheta ọkpọ oju ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masịrị Chineke Chineke cheta ọkwa ịgazacha uju ya n'iru mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ mara nke ọma ụbọchị nleta na-abịa emeghachiri dịka ọnụgị si dị Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ mara nke ọma Chineke ụbọchị nleta na-abịa Chineke mma dịka ọnụ gị si dị Chineke mma Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ n'ọṅụ ka anyị ji na-ekele ndị Missionaries of Aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya onye igbo ibe m na-ege m ntị nwa chineke okwu chineke na-atọ ụtọ anụmanabata m anabata gị n'oge nke taa na ntụgharị uche na akwụkwọ nsọ nke ga-eme ka anyị bụrụ ndị amamihe ndị a ga-azọpụta n'ime kraịst jizọs n'ụbọchị nke taa isiokwu mbụ ezi mmekọrịta na mgbaghara aga m ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ nke mbụ site n'akwụkwọ efesọs ozi dịka pọl dere ndị efesọs isi nke anọ amaokwu iri atọ na otu ruo na iri atọ na abụọ ebe ahụ na-asị ka ewepụ ihe ilu na ọnụma na iwe na iti mkpu na nkwulu niile ha na obi ọjọọ niile n'etiti unu welite n'obi ọma na-arụ ibe unu nwee n'obi ọma iko Werekwa na amara gbaghara onwe unu dịka Chineke nwekwara amara gbaghara unu n'ime Kraịst akwụkwọ nke edere ndị kọlọsị isi nke atọ amaokwu iri na abụọ ruo na iri na atọ na-asịkwa ya mere dịka ndị Chineke rọpụtara ndị dị nsọ ndị ahụ wekwara n'anya yikwasị n'obi ebere obi ọma obi dị umeala ịdị nwayọ ogologo ntachi obi na na ibe unu werekwanụ amara gbaghara onwe unu a sị na onye ọbụla nwere ihe ịtọ ụtọ ọbụla ịta ọbụna dịka onye nwa anyị were amara gbaghara unu unu onwe unu mekwa otu a n'ezie mmekọrịta bụ ihe dị mkpa n'etiti mmadụ na ibe ya mgbe Chineke kere mmadụ onye nwe anyị lere Adam anya si 'Ee, na ọ dịghị mma ka naanị ya nọrọ na ya ga-emere onye inye aka kwesịrị ya site na inye Adam Eve mmekọrịta malitere mmekọrịta dị mma n'etiti mmadụ nwoke na nwaanyị nwoke na nwoke mmadụ na Chineke bidoro dịwa mana ngwa ngwa mmadụ mehiere megide Chineke mmekọrịta mmadụ na Chineke abụrụ nke na-abụ ụkwụ ezi ihe mmadụ a na nwunye mụkwara nwa mmekọrịta esi n'etiti di na nwunye rute nwa mmekọrịta ebido gbasasịwa ngwa ngwa adam na ivu mụtara ụmụ abụọ mmekọrịta gbasaa mana ọ dịghị ihe nọ n'ihi mmehie abatara mmekọrịta dị na nwanne na nwanne adịghịkwa otu ahụ ken akpọrọ nwanne ya ebel mgbe ebel chere na mmekọrịta dị mma n'etiti nwanne ya ọ maghị na nwanne ya nwere obi ilu ya kpọrọ gị agbuo ya nke a bụ ihe mmehie butere mmekọrịta eweta ikpa oke mmekọrịta eweta ee eh, mmegide n'ezie na akwụkwọ Jeremaya isi iri na asaa amaokwu nke toolu osisi obi dị aghụghọ karịa ihe niile ọ dịghịkwa onye pụrụ ịma ya n'ihi mmehie mmadụ amakwụ ihe ibe ya na-echere ya mmadụ na-eche ihe ọjọọ megide ibe ya mmadụ na-ewere ibe ya iwe mmadụ na-ebo ibe ya ebubo mmadụ na-aghọrọ ibe ya aghụghọ n'ụzọ dị iche iche Chineke anyị achọghị ka ọ dị ụta onye nwe anyị chọrọ n'ụzọ dị mma ka anyị nwee mmekọrịta nke ga-agbaghara ibe anyị ọ bụrụ na mmadụ emeghị megide gị gịnị ka elere anya ị ga-eme onye dịka Pọl onye ozi Chineke jupụtara na mmụọ Chineke akwụkwọ Efesọs isi nke anọ amaokwu iri atọ na otu ọ sịrị anyị wepụ ihe ilu wepụ ọnụma wepụ iwe wepụ iti mkpu wepụ nkwulu wepụ obi ọjọọ niile ya enye anya ozi ọzọ na-akwụkwọ n'akwụkwọ Kọlọsisi atọ amaokwu nke iri na abụọ nke ọ bụla iwepụrụ ya enyeghị ihe ị ga-eji edochi ya tinye obi ebere tinye obi ọma tinye obi umeala tinye ịdị nwayọọ tinyekwa ogologo ntachi obi keka nke tinye nnagịrịta ibu unu mgbe onye nwaanyị na-asị gị wepụ ihe ọjọọ ọ na-enye gị ihe ọma ị ga-eji dochie ya mmekọrịta mmadụ na ibe ya nke kraịst na-achọsi ike n'etiti anyị taa bụ nke ga-ewepụ mmehie na ụdị ya niile dịka anyị na-agụ ha n'otu n'otu ị na-ewepụ gị were amara nke Chineke na-edochi ya n'ihi na Chineke anyị hụrụ anyị n'anya Jizọs Kraịst hụrụ anyị n'anya ya esi n'eluigwe rịdata mgbe mmadụ mehiere Chineke Chineke ejighị obi ilu o jighị ọnụma o jighị agbagharaghị mmehie mekọta ya kama Chineke sikwere n'eluigwe rịdata chọrọ mmadụ bịa chineke napụrụ mmadụ obi ọjọọ were aka ya chụọ àja mbụ nke ga-eme ka mmadụ bụrụ onye ga-enwe mmekọrịta n'ebe ya onwe ya nọ ya egosipụtakwa ya mgbe o siri n'eluigwe wetara anyị jizọs kraịst onye hapụrụ ịma mma nke eluigwe hapụrụ ịdị nsọ na ịdị ọcha nke eluigwe bịakwute anyị nke a na-egosi anyị na anyị onwe anyị kwesịrị ịgbaghara ibe anyị na anyị onwe anyị ekwesịghị ịgụ mmehie anyị ekwesịghị ịnọ n'iwe anyị ekwesịghị ịnọ n'obi ilu n'ihi na ndị ya na-ebute ihe ọjọọ n'etiti mmadụ ịnọgidesi ike n'obi ilu ọ ga-ebutere gị ọnụma mgbe ọnụma gị pụtara ihe ọ ga-ebutere gị igbu mmadụ mgbe ị nọ n'ebu mmadụ ịbụghịkwa nwa chineke mmụọ chineke agaghị alụ ọnụ n'etiti gị mmekọrịta mmadụ na ibe ya ga-enwekwa otu olu jizọs asị anyị na akwụkwọ mark isi iri na otu amaokwu nke iri abụọ na ise mgbe bụla iguzoro ikpe ekpere nọ Ma ọ bụrụ na unu nwere ihe ọbụla imegide ibe unu ka nna anyị dị n'eluigwe si gbaghara anyị gbaghara n'ibe unu meenụ nke a ma agbatịkwa aka na uche anyị n'okwu ikpeazụ nke amaokwu nke iri na atọ nke akwụkwọ Kọlọsi isi atọ ọ sị ọbụna dịka onye nwe anyị were amara gbaghara unu unu onwe unu meekwanụ otu a meekwanụ otu a mee na a ya adịrị anyị mma n'etiti mmadụ mee na otu a ya adịrị anyị na ebe Chineke nọ n'aha Jizọs Kraịst bụ onyenwe anyị ka anyị gbalịa na-agbaghara onwe anyị mmehie site na ọ na-eweta ezi mmekọrịta imela onye mgbasa ozi agụ ụwa o nwere onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ na-echekwutara anyị ihe Chineke si ka anyị na-eme dị ka ụmụ Chineke anyị bụ ka anyị na-agbaghara mmadụ ibe anyị mmehie ka anyị wee bụrụ ụmụ nke Chineke ụmụ nke hụrụ mmadụ ibe ya n'anya imeela onye mgbasa ozi ara ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ozi kaaagị mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo